Nne m nwelu ọtụtụ akpụkpọ ụkwụ. Nne m nwelu ọtụtụ akpụkpọ ụkwụ. m nwelu ọtụtụ akpụkpọ ụkwụ. My mother has lots of shoes.